AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ọzọ n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ ndeewo eji m obi ụtọ na-anabata gị ka anyị na-aga n'iru n'ileba anyị na ntụgharị uche nke okwu nke ezinụlọ achọrọ m ime ka ọ pụta ìhè n'ụbọchị taa ihe ndị ahụ ndị dị mkpa ndị pụrụ ime ka anyị chere oge nke Chineke otu n'ihe mbụ nke pụrụ ime ka anyị bụrụ ndị ga-echere Chineke bụ na ọ bụrụ na ị chere Chineke ị ga-enwe nghọta onye Chineke bụ na ihe Chineke bụ nye gị karịa chetakwa na emere m ka anyị mata n'ụbọchị gara aga sị na tutu gaa mara mmadụ onye ahụ ga-abụ onye gị na ya na-emekọ ihe onye gị na ya ga-anọkọta site na mgbe ruo na mgbe onye ọ bụ ya tụlee okwu gaa hazie ya ịtụle ya onwe ya hazie ya onye pụrụ site n'okwukwu okwu gị na ihe ọ na-ahụ dịka echiche gị bụrụ onye kwesịrị inwe ntụkwasị obi ebe ị nọ gị onwe gị enwe ntụkwasị obi ebe ya onwe ya nọ n'otu aka ahụ ọ bụrụ na anyị chọrọ ịmara Chineke anyị aghaghị ịbụ ndị anyị na Chineke na-enwekọ ihe site n'oge ruo n'oge anyị amara Chineke ya onwe ya amara anyị ọ dịkwanụ amamihe anyị pụrụ ịchọta n'ụwa karịa naanị amamihe nke ga-ekpughere anyị onye Chineke bụ ngwa ngwa Moses na Chineke nọkọrọ na ugwu Sinai mkpụrụ ụbọchị iri anọ e nwere mgbanwe n'ime moses ka anyị lebata anya n'akwụkwọ ọpụpụ isi iri atọ na atọ malite na nke iri na abụọ rue na nke iri na atọ akwụkwọ ọpụpụ isi iri atọ na atọ malite na amaokwu nke iri na abụọ rue na nke iri na atọ ọ sị moses wee sị jehova lee gị onwe gị na-asị m mee ka ndị nke a rịgota ma gị onwe gị emeghị ka m mara onye ị ga-eziga ka mụ na ya yi ka ọ jee ma gị onwe gị asịwo amawo m gị n'aha ọzọkwa ịhụtawo amara n'iru m nke iri na atọ ma ugbu a biko ọ bụrụ na ahụtawo m amara n'iru gị biko mee m ka m mara ụzọ gị niile m ga-amarakwa gị ka m wee hụta amara n'iru gị gị leekwa na ndị gị ka mba nke a bụ otu a ka Moses na-agwa Chineke ọ bụrụ na achọtawo m amara n'iru gị mee ka m mara gị mee ka m mara ụzọ gị ka m wee nwee ike soo ụkpụrụ gị nke a ka Moses na-agwa Chineke onye a bụ onye ya na Chineke gakọrọ njem onye ọ bụ mgbe ọbụla Chineke na-ekwu okwu ya ghọta na ozi a si n'aka onye kachasị ihe niile elu na-abịa ya wee tọọ ntị ya n'ala ịghọta ihe ọbụla nke mejupụtara ozi ahụ nke Chineke na-ewetara ya gị onye mụ na ya na-atụgharị uche Chineke zara arịrịọ a nke Moses rịọrọ ya ọ bụrụ na anyị leba anya na akwụkwọ ndị Deuteronomy isi iri atọ na anọ amaokwu nke iri Deuteronomy isi iri atọ na anọ amaokwu nke iri ọ sị ọ dịghịkwa onye amụma biliri ọzọ n'Izrel dịka Moses onye Jehova maara iru na iru gị onye mụ na ya na-atụgharị uche n'Izrel niile ruekwa taa amaghị m ma ọ dị onye amụma ọzọ dịka akwụkwọ nsọ meworo ka anyị mara ya na Jehova maara iru na iru onye ọ bụ ọdị ihe ahụ dị mkpa akpọ ya ya bịa ahazie ya Chineke nọrọ ya onwe ya nọrọ ahazie ya gịnị ka a na-ahazi ọ bụ ọdịmma nke Izrel Chineke n'ụbọchị taa ka nwere mmasị ịhazi ọdịmma nke mụ na gị ana m achọ ime ka mata na ọ dị mkpa ka anyị chere nduzi nke Chineke mgbe Chineke na-eduzi ụzọ anyị ihe ga-agaziri anyị mgbe Chineke na-eduzi ụzọ anyị anyị ga-achọta ọganiru mgbe Chineke na-eduzi ụzọ anyị anyị ga-enwe udo nke obi mgbe Chineke na-eduzi ụzọ anyị anyị ga-enwe ọṅụ mgbe chineke na-eduzi ụzọ anyị ụmụ anyị ga-abụ ndị ga-aga n'okporo ụzọ ahụ nke chineke chọrọ ka ha gaa n'ihi na ya onwe ya ga-atụrụ anyị aka otu esi ahazi ọ bụna ụmụaka ndị a niile n'otu n'otu ma ọ bụrụ na ọ ga-ekwe gị ghọtasị na ụmụaka niile nke na-abịa n'ụlọ anyị n'otu n'otu ha dịcha iche ile anya ị ga-ahụ na ọ bụghị ihe gara anyị n'ebe nwa nke dị otu a dị na-agara anyị n'ebe onye nke ọzọ a dị ọ bụ ya kpatara ha ji dị iche ama ma ịhụ na nga mmadụ na-ekwu ihe gbasara ụmụ ya ya sị ọ bụrụ onye a lekwa otu ọ ga-adapụta ma ọ bụrụ onye nke a o doghị m anya nke a bụ ụmụaka otu nne mụrụ otu nna mụrụ ya ka o ji dị mkpa na nzọụkwụ mụ na gị gị onye mụ na ya na-atụgharị uche bụ nke Chineke ga-eduzi n'ihi na anyị amarawo ya ya amara anyị ya amata mkpa anyị matakwanụ otu a ga-esi wee hazie ya anyị achọta ihe anyị na-achọ n'aka nke Chineke Moses na Chineke maara iru na iru ọ bụrụ na Moses na Chineke maara iru na iru gịnị kpatara ọ ga-eji bụrụ na Chineke achọghị ka gị na ya n'ụbọchị taa mara iru na iru biko ghọta n'ụbọchị taa na ọ bụrụ na ị na-adabere n'ichere Chineke ọ ga-eme ka ị nwee nghọta nke dị omimi nke gbasara onye gị onwe gị na-efe mgbe ị na-eme nke a ka ọ gara gị nke ọma n'obiọma aka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndeewono anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị oziọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari. kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu rue na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche Seventh Day Adventist Church Choir ụmụọka ya unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka mara n'ịhụnanya ya bara unu baa n'ezinụlọ unu n'aha Jizọs amen unu emeela ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ana m ekele ụmụ chineke n'ụbọchị dị taa ọ na-ekwe m ụtọ na a na-eribere ama sịla okwu anyị n'ime ụbọchị ndị a niile otu na-eso ibe ya o nwere ihe mmụta dị omimi ka anyị nwere n'akwụkwọ Jud ka anyị na-amụọla mbụ ihe mmụta kembụ ka ka atọ n'ụbọchị dị taa isiokwu anyị na-asị okwukwe ahụ taa okwukwe ahụ taa cheta na anyị na-ekwu okwu okwukwe ahụ e nyere ndị nsọ idebe n'isi mmalite anya matara n'ụbọchị gara aga na okwukwe ahụ bụ okwukwe dị ọcha ke pụrụ iche okwukwe e nyere ndị nsọ idebe ajụjụ abụrụ okwukwe ahụ ka ọ dị na mbụ ọ bụ otu o kwesịrị ịdị taa okwukwe ahụ ọ na-agakwala ihu mgbanwe batara ya ịza ajụjụ mbụ ahụ anyị na-asị na okwukwe ahụ bụ otu n'ihi na jizọs agbanwe okwukwe ahụ na mbụ n'ụbọchị dị taa kwesịrị ịbụ otu n'ihi na jizọs agbanwe chineke adịghị agbanwe akwụkwọ ndị hibru isi irila atọ amaokwu ka asatọ mesiri nka ike n'ihi na ọ sị jizọs dị ka ọ dị nyaahụ taa ruo okwu ebighị ebi jizọs na onwe ya ekwuola akwụkwọ malaka isi atọ amaokwu isii n'ihi na mụ onwe m bụ jehova agbanwe ya bụ na-eme ka unu gwụsịa unu ụmụ chekọ la akwụkwọ mmatụ isi ise amaokwu iri na asaa ruo iri na asatọ jizọs sị na ya abịaghị imebi iwu ma ọ bụ ndị amụma kama imezi ya ya sị ruo mgbe eluigwe na ala ga-agabiga na onweghị otu n'ime ihe dị n'iwu ahụ nke dịkarịsịrị nta ka ga-agabiga ruo mgbe ihe niile ga-eme kama anyị na-ele anya na okpukperechi ndị kristian taa anyị na-aghọta na okwukwe ahụ enyere ndị nsọ na mbụ ekwere ya tụnyere okpukperechi dị n'ụwa taa ọ bụchaghị otu ha okwukwe anyị taa bụ ihe agwagburu agwagbu okwukwe ndị nọ n'ụwa taa bụ ihe agwagburu agwagbu ma ọtụtụ mmadụ kwenyekwara tụlọbụ jizọs ka ha na-efe e nwere ọtụtụ ihe ka m e nwere ike igosi foto unu tụlabịa ihe mere okwukwe ahụ ji bọchagha otu ka ọ bịa ịghọta ya ga-arịọ Chineke amara maka mgbanwe iji maatụ na mbụ okwukwe ahụ e nyere ndị nsọ bụ naanị n'ime Jizọs Kraịst taa ụfọdụ akụkụ nke okwukwe n'ime Jizọs Kraịst Meri nne Jizọs sonyere ya ndị mmụọ ozi sonyere ndị nsọ ndị nwụrụ anwụ abụ na nna nke okwukwe na nne nke okwukwe kebụ ọtụtụ mmadụ abụghị naanị jizọs ka ha na-efe n'ụbọchị dị taa nke bụ ngwahụ nke okwukwe ahụ nke abụọ okwukwe ahụ e nyere ndị nsọ na mba idebe na-edebe ụbọchị izu ike dịka iwu chineke kwuru kama okwukwe ke taa na-asọpụrụ chineke n'ụbọchị mbụrụ izu ma ọ ga-abụrụ ụbọchị ndị ọdọ dị iche ntụ na-agọ narị si narị onweghị ihe bụ ụbọchị izu ike kpamkpam ụfọdụ nọkwa njikere ka kama ha ga-ekwenye eziokwu ahụ ụdị arụmarụ ka ahụ adịghị na okpukperechi mbụ ahụ enyere ndị nsọ ọzọkwa okpukperechi ahụ enyere ndị nsọ idebe dabere naanị na ozizi ka akwụkwọ nsọ ma taa ozizi akwụkwọ nsọ agwala ya ya na omenala n'ebe ụfọdụ omenala dị elu dị ukwuu karịa akwụkwọ nsọ n'obi ọtụtụ ndị mmadụ okpukperechi mbụ ahụ nabatara chineke dịka onye kere eluigwe nọ mana ụbọchị taa otu akụkụ okpukperechi ke ndị kristian nabatara sịla ọ bụghị chineke kere ụwa kama na ụwa pụtara n'onwe ya na ozizi a na-akpọ evolushọn ọzọkwa okpukperechi ahụ e nyere ndị nsọ na mbụ ọ bụ naanị chineke bụ onye a na-akpụ isi ala enye taa ife arụsị agwala okpukperechi chineke aka ọ ga-abụ ihe arụmarụ ụka ọtụtụ ememe ka a na-emere arụsị n'oge ochie ga-abụ ihe ndị kristian na-eme taa dịka emume a na-emere chineke iji maatụ krismas ma ista ihe anyị na-ekwu okwu ya gbagara la jizọs kraịst ọkpara chineke agbanwe ọ bụghị ya webatara ihe ndị a onye ọbụla a ga-anabata okpukperechi ndị kristian aghaghị ime baptizim la ahụ onye nwaanyị taa ọtụtụ na-akpọ aha dị iche iche ka ị na akwụkwọ nsọ enweghị otu olu ka m na-aga n'ihu okwukwe ahụ e nyere ndị nsọ na mbụ na-abụ abụ too chineke dịka anyị hụta n'akwụkwọ efesiọs isi ise amaokwu iri iteghete kama taa anyị enwela kristian rege kristian hailaf usoro egwu ndị eji mara ndị nọ n'ụwa ga-anọchala ime nzukọ kebụla agwagbuola okpukperechiri oge anyị ka anyị teta ụmụnna anyị n'ihi na chineke chọrọ ka anyị laghachi n'ezi okpukperechi ahụ ma fue ya n'ime mmụọ na eziokwu ka chineke nyere anyị aka ka anyị ga-achọ ime nke n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 josaya anụcha nwanne anyị nwoke onye mgbasa ozi imela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ na-ekpughere gị ịhụnanya ya n'ime akwụkwọ nsọ imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www. awr.org chekwụta itinye asụsụ Igbo unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi na-abịara unu Adventist World Radio ka si na-abịara unu ozi nke nzọpụta ka m wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị Ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugo Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 rd June 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabongari Tony Cheta Secondary School Kano steeti mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ị ga-amụ akwụkwọ nsọ bịa na ị ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka Chineke gọzie ndị kwupụtara kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo